ebe anyị na ugbu a na ụmụ ime ụmụ aka na aka na-arụ ọrụ ama m the possibility of ịgbafe them is ife possible some places uh, when the governor visited, there were some places and the commissioner came here, there were some places I pointed out that uh, emetecha ya ote ha chọrọ ọkwa ihe o ya dị mkpa ịnọ n'ọnụ gị visiti gaa aga leruo anya ihe a na-arụ ọrụ gị ee eh, ọwụ ọ dị iri gaa chịrịchị na akpa eh, so those areas ahụ na emetecha so they were ordered to do something about it

Lingen Road and ebe a ebe a dị ka na estate ebe a dị very very calm and quiet ya ebe a dị ka estate awụ ebe ndị arara wuruwuru na-ebi is an important estate ee eh, for the benefit of doubt ihe m na-agba ugbu a na-awụbekwa asphalt before ọ gaa twise ya si n'elu ihe arụrụ ya wụ stone base days are a na-eme ewere redmond wụọ n'ala eroluo ya ewere asfalt wụkwasị ya n'elu mba this time ugbu a na after emechara gọta abịa pịa ya sharp sand awụcha ya sharp sand eruolu akọmpat ha dị sharp sand akọmpat chee nweta level ha chọrọ ha wụọ ya stone ha kọmpat ha dị stone base ha pụkwa ihe ose tie kọta ma m na-abịa nso mgbọrọ ana m ahụ ihe a na-arụ hapụ ya ose eji ose eji gba anụtụkwa emekwa ya ọ daa erolu erolu ya a na-adịkwa stone base a adịde stone base nweta level a chọrọ ahapụ ha ga mee soil texture emesịa soil texture ihe ọ ga-emezi ya wuzie ya kolat awụ kolat were kwa sharp wụkwasị ya n'elu so that ka o nwere ike magnet ya everywhere ka ka people nwee ike gbagwa ya n'elu ka hapụ wepụchi those kolat osetikwa after some days osetiri mesin ozi asphalt n'elu ya ha rụọ ana na-emekwa Binder nwoke akpọ Binder after binda emezie ji final layer ehe so anyị ejiri m ịkọwara unu maka ndị na-aghọtacha ihe a na-arụ anyị wawụrụ supervisor so supervisor anyị supervisor on pro bono ya so we will be telling you guys otu esi na-arụ ya because ihe a na-ahụ steady often and on yes ebe a ka ụmụ Igbo ụmụ Igbo endere ụtọ n'elu ụzọ. onye sị na ihe ọma adịghị mma ọ eh, gaghị ịhụ ihe ọma na ndụ ya yes amịtọkam lee ebe mm, ebe a ka ha ebe a ka ha endere the the here the asphalt lezie ihe ị na-ele anya ugbu a na behold there is a shalom road lee otu ọ maga ihe otu ọ na-ama ịhụ the road demarcation tikines wụ iyo ị na-ahụ ya Plateau Express right now so leelu ka m si na-agba ndị si na onwe economic value ụzọ ugbu a na-akọnetịrị the biggest hospital a na-akpọ Absolute ehe kọnetịkwa nke na ana nwafọ na-arụ injinia na ana nwafọ na-arụ aga m ezu na ọ nọkwa sọnwa ya hie ọgwụ hospital very big and massive nwoke nwere ihe upstairs yes ọwụghị ego asụ mmiri lee the house lee the ụlọ ụlọ ahụ vu glass n'ihu na ahụ ya ebe abụọ na ebe dị hospital ọ nọ ọ hospital injinia na na enyi nna ya nwafọ na onye ma na-arụ ka so kọneji sikwa eh, ụmụeze absolute road ah, nke a last admission ọrụ with cement technology yes ah, nke ahụ kwa ụzọ kwa chi ụzọ ahụ bile proof so ebe m na-abụ ugbu a na-awụzi absolute road ya bụ ebe eh, eh, endere Mm-hmm. even dele mi ha nọrọ abroad hand on different places different countries and different states and now ahụta aba asị bụ aba aba nwee ihe dị mma nothing is moving my brother m na-agbakele nke I ana make egwudi mmiri ebe m bi o and the Okuma anaghị anyo anyo. e nwere so many places ọ mesịrị m very soon we are going to develop a, a, a website from there we will be telling you who gets what see the ha na street a na-enwe light challenge street dị mma street ga-enweta cool affordable houses street na-enwe ọkụ steady street ụzọ ya mara mma street na-enwe sọ na-eme ubi ọdara and the hoteliers eh, will be able to register and also anyị agwa ha ma the type of rooms ha nwere ma background ha environment ha so that the people ga na-ebe anyị anywhere anyị nọ ị na-ebe ahụ ma ịlụ ọgọ on na the website ga ike nwere na-abịa aba ga-enwe ike meta ebe nke ị ga-abịa chuzuo bukuo you can even book a uh, book a lodging for you ehe ga-echuzu ebe ọ nwere chọrọ ịga ehe ga-ebego from there you be able to know the type of hotels e nwere standard ị eh, chọrọ standard ị ga-emeli ya maka aka niile aha yes a na-abụ Owerri road na MCC junction to be precise after MCC junction na ugbu a na ga-enweta that college road a a na-arụ a na-arụ by Greenberg Construction Company ya